ejekwana n'ụsị ka imebe chi wetara agụ na nwunye ị na-eme chi wetara agụ na nwunye di gị a na-eme ome chi wetara agụ kedu ife kpatalụ di na nwunye na-anụ na-anụ ọfụma n'ute aka fabiazie fe igbo onwe fa fadizie ka nwanne ịghọtago ị na-anya kịta efu na chi wetara agụ bụ papa ya na-eme ihe ejije na nwunye eyibere na-efe anya ọfụma ijụọ m n'uche nke m masị gị na di na nwunye na-ebi ọfụma nke mbụ di na nwunye ghọtala onwe fa na na di na nwunye bitegola aka n'ụzọ taa ga-eme di na nwunye fe onwe fa maka na ọ bụrụ na unu ghọta onwe unu oge ọbụla unu na-adị mma abụkwa na ada eso okwu unu ga na-adị mma nwoke nye gị ifie gị nwere nwoke nke gị unu na-emezi emegide emegide ya bụ ife abụrụzi ezigbote ofu ahụ ekwu n'ụlọ na ị ga-ahapụ nne gị hapụ nna gị na abịazi eburu ofu mgbe ahụ unu bụzi ofu mgbe aka unu ga-abịazi ihe oife mfụrụ ebe a na nwunye fana abaya fayi ọ wee bụrụ na nke ikpeazụ achi wetara agụ bịazi na-ewepụta nwunye n'iru akwụkwọ ha bịafee na-eme ife ịfụnanya ụfọdụ ndị mmadụ ndị na-anụbiro dị na-asị ee na chi wetara agụ na nwunye na-enyezifa olileanya iji nụọ di ma iji nụọ nwaanyị ịmana nke ikpeazụ a eh, oke gbasa gbasa a na-eme n'iru akwụkwọ na-emezi ụfọdụ ụmụ nwoke fasị na fa na-atụ ụjọ ịnụ nwaanyị na-emekwa ụfọdụ ụmụ nwaanyị fasị na fa na-atụ ụjọ ịnụ di maka na oge ọbụla anụ ihe dịka ọnwa na-agba gbapụta asị na esena na anụ ihe dịka arọ na-apụta n'iru akwụkwọ kọọ ọnụ nwoke akọ ka nwunye esi eme nka nwaanyị akọ ka di esi mụmụ ife anụ a na ọ na enyelụ fa aka na ọ na-ebutuzi mmụọ fa isi na fa na-eje anụ ndị ma ha na-eje anụ nwunye wee fefa wee sị ka m weta eri gị ewetago nya mgbe wetara gị na-emezi abife n'iru akwụkwọ ọ na-enye ndị mmadụ olileanya mana na ị na-afụ ha na-abụ ka fa na-amịchi ọnụ oge ọbụla ọ pụtara na otu afa si agụ egwu a na-amịcha ọnụ oge ọbụla ịfụ ụfa ọ pụtara na otu akafa si ebi ọ pụtara na fada ese okwu ọ pụtara na onwere mgbe a na-anọkọta bụ ilu ọ pụtara na onwere mgbe ha na-anọkọta onwe ga na-atụpụrụ ibi ọnụ ịghọtago mana ha na-egosi ụnụ ebe ebe dị mma ka ị na-afịa uwe otu isi enwe olileanya ihe na-akọwa ka ị marakwa na ọ bụrụ na akọ ọ dị mana otu a ha si egosi gị enwekwana ya n'otu aka ya bụ e, alụmdi na nwunye na-adị maka na alụmdi na nwunye nwere ebe ga-abụ olu ọya atọ ụtọ ịghọtago e nya na ịfụ fa na ebe afa na-eme nwa bụ na fa ghọtara onwe fụ ọfụma rie nne gị nwabụzi onye nọ na di ịghọtalụ di gị ọfụma ka ọ gị bụ onye nọ na nwunye ịghọta nwunye gị ọfụma ụfọdụ ndị mmadụ nene na na-asị na na ha achọ ka fa e, na na di ha ma ha na nwunye ha ka nka ka na-eme ona ị na-aka nka emeona ịmụ ụdị àjà ndị a iji wee nọrọ ebe a ha nọ hapụkwa ihe soshal midia ịma na mgbe ụfọdụ na ọ bụrụ ife a na-egosi n'iru akwụkwọ ka a na-ebi na n'ife mana ka anyị wepụgodu na ndụ soshal midia ha ka anyị wee ya na ife anụnwa bụ otu chi wetara agụ na nwunye esi ebi n'ụlọ fa gị nwa bụ onye wee chọzie na ịchọ ka ị mmiri ife na ịchọzi ka ị dịka chi wetara agụ na nwunye wee sị ka m gị ị nwere ike ịdị ụdị ife chi wetara agụ dịrị n'ebe nwunye nọ ị nwere ike ịdị ụdị ife nwunye chi nwetara agụ dịrị n'ebe chi nwetara gị nọ maka o nwere onye na-ada edi na ezinụlọ dị mma kịta na ezinụlọ tọrọ ụtọ na ezinụlọ dị nnọọ dịkọrọ n'ọnụ ụbụ na nwaanyị na-ediri nwoke nwoke a na-ediri nwaanyị ọ bụrụ akwa naanị na o nwere na-ediri ibie nya bụ na ya bụ ife aga aga ọ sị ya bụ na ifugidere ya n'anya fan ọ zọrọ ya n'ọkpa ịfụrụ ihe gbasara alụmdi na nwunye ịfụnanya ada ezu maka na ọ bụrụ na ịfụnanya na-ezu ndị niile a na-agbasa a ga-agbasa ee na maka na ọ fụ die n'iro ọ ga-asị ka o were ịfụnanya ahụ ọ n'ebe die nọ wee tigbuo na die na-agba n'iro ee di na nwunye nwere ike ịgbasa ka a sị na nwaanyị na ọ mara esi ma ọ nọ na-ekwu ma ọ na-akpali mmadụ ịghọtago maka na ọ bụrụ na ọ na-ezu nwoke ga-asị na nwunye ada enye nsọpụrụ mana ọ fere n'agha rie nne o jiri maka na ọ fere n'agha rie nne nagide ife niile mgbe ụfọdụ ịfụna ọtụtụ oge na ọ bụ mgbe ụfọdụ ịfụnanya ha adịghị ezu kedu ife gị nwa nwere ike ịnagide n'ebe nwoke ahụ ị na-anụ na-anụ gị nọ kedu ife ngwa nwere ike ịnagide n'ebe nwaanyị ahụ ị na-anụ nọ ọnya bụkwa nna di na nwunye na-atọ ụtọ ewepụ ife na ife a niile m kwuru nghọta o nwere ife ọzọ ịghọtara nya ife nwere ike isi eruchi wetara agụ anyị na ha afụ na nwunye okwu nwere ike gị na di gị mee ya onye sere unu okwu maka na di na anụ ndị na nwunye enwere ebe edere edegide si na ihe anụnwa bụ iwu anụ ndị na nwunye otu esi wee nwee iwu ee eh, njọ nke anụnwa nke nka iwu nke chukwu nke mbụ ibe na ndị na nwunye nyafe kachasara alụ n'ife niile a na-eme a na-aba aba maka na o nwere ife edeturu wee si n'otu a usoro anụnwa ka ị ga-esi mee ya na ọ bụrụ na isoro usoro a mee ya na ọ ga-aga ọfụma asị ọ bụrụ ụbọchị ọbụla ị na-anụ di onye ọbụla ebe a ịpụtasị m na n'ụbọchị ị na-anụ di ma ụbọchị na-anụ nwaanyị na nna gị kpọrọ gị wee sị gị na nwunye gị mee nke a ma o mee onye ahụ na-asị gị na omenala ebie na o nwere ike ife niile ahụ ọmụmatụ ahụ na-enye gị nwaanyị a ga-emie nwoke a ga-emie ịghọtago ejekwana nnụ ka imebe ka chi wetara agụ na nwunye ị na-eme ka chi wetara agụ na nwunye di gaa na-eme ome ka chi wetara agụ nwunye gaa na-eme ome ka nwunye chi wetara agụ ifu gị ife ojiri aga nya alụmdi na nwunye bụ ihe ọbụla efu ịtọpụ nya gbu ngwugwu iwee fịa ọgbatalụgụ ngwa ọgbatalụgụ nkwụ elu ị marụzie ka ị ga-esi ọ bụ na ị daala ka ihe na-atọrịrị ya o nwere ike ọ na-atọrịrị nne ị ma ka ị ga-esi tinye obere inumilu ma ọ bụ obere onugbu ka ọ atọ na rie nne ọ bụkwa nnọọ na-enu ịnụ rie nne na ịchọrọ ịnụ rie nne ịma ka ị ga-esi tinye ife ọtọ ọrịrị ka o wee mee gịnị ka ọ dị nri nne okwu ka m kwuru bụrụ inu inwezie ntị ma onwe uche ghọta ghọtago na ife dị na anụ dị na nwunye ma ọ niile na-eṅụ mmiri mmadụ bụ onye ahụ ị na-eṅụ mmiri omume ga-adị ka onye a rie nne fia na ifefa na-eme na-asụ ụsọ n'anya ọ na-enye ndị na-anụbeghị di ma ndị na nwaanyị ehm, ohere olileanya na fa ga-anụ na enweri ụmụ nwaanyị ka dị mma na enweri ụmụ nwoke ka dị mma mana a sị na ee ka ị tapụọ tapụ ị na-atapụ ị na-eme ka chi wetara gị ị na-eme ka nwunye chi wetara gị ihe a na-egosi anyị ebe a bụ ka ha gosi ime ife fa na ime ihe agabigido wee luo na ịghọtago e onye nwere ikwu maka ihe anụnwa wee sị ka chineke nna na-edufa ka fa na na ihe a ha na-eme ka ha na emesi ike otu a ha si enye ndị ntorobịa ee olileanya na alụmdi na nwunye bụ ife mmadụ nwere ike ịba na ọ bụrụ ife a na-atụrụ egwu mana mara amara na ọ bụrụ na ịba onye ahụ gị na abara uwe nwe ka o si emezi na-eme ka onye isi adịrọ mma site n'iti gị ihe ma ịkpasago agwa na-adịrọ mma nwanne pụta ịghọtago karịa ma a ga-abịa ka akụkọ gị asịzie na ị pụtara wee nwụọ ọkwakọrọ m n'ọnụ daalụnụ